oboro dịka ọmalịcha ọma ụmụ ọbagụ nụ n'ọzọ ịkwụ ya oboro dịka ụmụ nụ n'ọzọ ịkwụ ya na ego mụ nọ nso nkata nga ekene aha n'ịzọba meke bụ onye mụtarịara mụ ọwa ọ ọbụrụ nwoke nwere amamihe na mụ ọwa emezi iwu ọbụla ego adịghị ya n'aka n'ịchọ mmanwụ oge nwoke dị na nwata n'oge gara aga mmadụ ụgwa gị na-emesi ọbụla onye nọ ndị n'ụwa na-atụjelesi aka ekinigo ụmụ ụlọ nso nkata nga ha odogwu nwa mgbe siri m anya anyị na-ekpere anyị na-ekpere ga ekpere na mmụba ha a sị mụ na chukwu ya etiela ga nkụ mm, siribe siribe egwu ọ bụ mana mmanwa gbawara ụgbọ egwu n'ọda mma. mmanwụ agbawara ogbugbu egwuo nata mmanwụ agwụ na-eche enyi enyiri ogbu ọtọ na mmakpa ahụ siliba egwu ọba mana ụra dịka mma agwụ na-eche enyi ogbu ọtọ na n'obodo alị ya dị ogolo atụbịara mgbe emezi echi echi Ani asi wako golong atu balem bono eh eh atu balem bono eh eh udah jago dah ekene gong kene eh udah jago dah ekene gong kene pamau udah jemu nyana dena mang owa nzadi magu wajiro be motara wa owa ụdọba ọbụla ajọ kalị odo amalị mụ na ụdọba akpa agọ mgbe ụdọbaji bụrụ ajị ọkali obodo nze n'ime egwu nwa chidebe karịsịrị mụawagụ nze n'ime egwu melodogwu ibe na-atụ m egwu n'ụwa hawa ibe na-atụ m egwu n'elu ụwa bụ mmadụ rụzienụ ụkpachụ ya nda n'ụwa hawa ya bụ ibe jọbala abụ n'otu ọcha unu ewewe na iwe eh. odogwu ọzọ ramụ na mgbochi dike agaba bukatara awa n'ịkpa mmanwụ na ọta nwa ya na-eme eh. gị unu ewowo na iwe eh, ijele nwa chigwe okechigwe okechigwe ọnwa amali ego eh, elugo ga aka iru atọ gọ ga amụ ijele ga gbawara ụgbọ egwu n'ọda mmanwụ isi mmadụ ekwute ezinya nọrụ n'ọdụ ka na-akwa gị unu ewowo na iwe maru ewewe na iwe mmadụ ewewe na iwe dọna mma chi ụna dịka mma ụwa dọna nwa mma eze ma ụna dịka Ekana ụwa ha ego n'elema jesu mebie egwu ụwa ikeji ngwara ọbịa mụ hawa agụ ụbụrụ anyị na-ene gị anya ụwa anwa na mmadụ abụrụ ọgụ ọlụ nọtadụ ka ntelege mmanwụ nọrọdụ ka etele azemo marụ akala na marụ ma gịnị amazarụ na gịnị emegoro iwe mara egwu tozi na marụ n'elu ụwa ma gịnị amazi arụ mara egwu tozi na marụ n'elu wa na gịnị amara arụ ịbata n'ebe ibe ike merie isi na mmadụ na-anọkọrọ ịmụ amụ ma bụ na anokoro imu amu ma bu na iwe na-ama njakịrị ojelebe mara na-adụ ama otu otu asị na abụrịa mbụ n'ụwa ajụjụ ka m na-ajụ gị nwape nwape ihe eji gwanenu tụrụrụ mmadụ si na ọ bụ ọzọ ọgbọ gị ibu chikwu onye bụ nọ gị bụ chikwu ọ na-eke ụwa ya bụ nọ gị bụ onye kelee n'ụwa onye ngịnị a n'ụtụtụ na-ebe nya bụ ọgbọ meketala ọkọrọbịa akabada ya mgbam ịga n'ọkwanụ na ọ na-amụ ya ị ga-anọgwanụ nọ na amụ ya ileda gwọlịdọ gị na ịbịa anya mbe n'ụwa mmadụ ka gị na ya ebe nya bụ mgbọ ụwa o megatala ọkọlọbịa aka gbada ya mgba ọ bụrụ onye bịara ụwa bata ngwudo nsogbu n'ụmụ na anyị beberele gbam arụ na-abịa awala wala ọwụlụ mmadụ na-amụ ya ma ọ bụ na ị na-emebu ya emebu n'oge gara aga iti ezi n'aka gị eti ezi n'aka gị o ejeri n'aka gị o mba egwu ọbụla ị na-emebu ya emegbu ejeri n'aka gị maka gị na-ịbịanya bụ n'ụwa bụrụ mmadụ na-amụ ya nene gburu ike na-ekwe azụ na mma ezi anya agaba karịsịrị anyị n'ịchọ mmanwụ ogiri anyị dị na nwata n'oge gara aga gị na onye emezi bụrụ ya na n'elu ụwa na-abajela chi ị ga-ekweta n'ụwa awa chuma ekweta igwe mma na mma ezi ndị karịsịrị mụ ha bụ agụ oge chuma na-akwa anya mmiri n'aka n'oge gara aga chuma enwere nwanne ụwa alili igbo e n'ozu n'ịchọ mmanwụ jeli aha kwụrụ ụgbọụlọ ọtọ na ọda mmanwụ nene mana ịma ya ọnụ onye otu ọcha oge ọnọrọ dị na nwata na-akwa anya mmiri n'aka ọ nara enwere nwanne ụwa oge ọnọrọ ya gbakwa nne na amụ ọwa agụ ọ nara etotere iwe n'otu ọcha a na ọgọdọ anya mmiri ọdụ ụjọ mana ịma ya ọnụ ọya mgbọnwụ arụ na-abịa ya awara awara na ịchọ mmanwụ ijede ahụ kwụrụ ugboro ọtọ na ọda mmanwụ ị ga-amụzigwu ya ahụmụ n'ụwa ahụ ọ bụrụ mmadụ na-amụ ya ahụ ọ bụrụ na ị na-emebu ya emebu n'oge gara aga eji ezi n'aka gị na ọ bụrụ gị bụ chigwu na-eke ụwa iji amụ ya ahụ nwata ikolibe kasị egwute chigwu na-eke ụwa ọ bụrụ mmadụ na-amụ ya amụ ime izi nne emezi nne na obere ibe kasị egwute chigwu na-eke ụwa nwere ọnyá gị na ịbịa anya mbe n'ụwa ebelie metụrụ gị n'ịchọ mmanwụ ịnọrụ n'ụlọ na-amụ ya kechigwọtala nwaanyị ya gba ka ejeli ga egwere etila azụ okwu n'otu ọcha ka ọ na-edoghị anya ee okechu okechukwu na-agbaju agwụ okwu na-agwa m ọgbagwụ mbụ n'oge gara aga anyị unu eluru okwu ya okechukwu umekata udo na ibe nwe ụnụ agwazi okwu azụ okwu adanwụ omekete mgbe iru ezie n'otu ọcha mkpu ma ọ bụla tali nwaanyị ya gbara ọ na-agbanwe ka barabara unu nwere ya ọ na-esi m ngwa ebi aka na ka nzi bịadịanị ka nri ego dị oke na-etigwu na nna ya na mmụọpa unu amarọkwụ ya ọ bụrụ na ị na-esi m ngọ ikwado aka ka ị bịara mmụọpa gụ n'ime otu ọcha ịbịa n'otu ọcha ka m lụọ gị nye aka ọ ka nzukọ gị azụkwu adawe ka nzukọ gị azụkwu adawe ka iji ka ibie ya aka nwa pe n'otu ọcha oge nzukọ gị azụ oge gị bie ya aka okechula obi aga aka n'onu n'otu ọcha anya mmiri ụwa gị anya ndị mụrụ niile a na-akwa anya mere n'aka ya bụ ịgbalị na anyị ga-abụ onye na-ele na-ewoto woto anyị akọ gị n'aka bịala eko na-eme gị n'anya unu ewekwana iwe ndị mmụọ pa ee mm, mm. ka eh. Okechi Iwu go down. Okechukwu Malaka Mountain go down. Okechi Gotala de Pono Galak. Okechi Watalewa Yaba Jomma. Okechi Wakuna Bazala. Anyị gba n'oge agwọlụ karịsịrị ọkọrọbịa n'elu ụwa hawa. Anya ah. mmịata na m anyị na na-eme nya bụ ọgbọ n'ụlọ ya. Ịgba n'oge agwọlụ karịsịrị ọkọrọbịa n'elu ụwa hawa. Mm. a na-egwe na-enwe mmanụ ọgwụ ngwụ a na-egwe ike agwụwa na gị weli nwayọọ ka ọ na-edo ya ọ bụ na ị ga-ayụ ya mgba n'ụwa nwayọọ a na-egwere na-enwe mmanụ ọgwụ ngwụ a na-egwe na-egwe ọ bụrụ ya ayọ ịkpa n'ụgọ mgba n'ụwa agha ịnị ya aka n'aka na-egwe mgbe nwudo na-egbo e, n'ụwalịa a na-egwe mụ na na-eme nwa na-alụ ọgwụ nwa ngwụ a na-ekwe mgbe nwudo na-egbo ogwu ị nọkwala ya ọ bụ na ị ga-ayọ ịgba n'ụgọ mgba n'ụwa ahụ ịyọ ya mba. na-egwu ha dịrị ya nọ gị na asịrị ụtụtụ na-eme nya bụ ọgba bịana ka atala gị mmanwụ obodo dịka ọmarịcha mmanwụ ụmụ abagụ ụrụ n'ọzọ ịkwụ ya obodo dịka ọmarịcha mmanwụ ụmụ abagụ ụrụ n'ọzọ ịkwụ ya sị ka nzu gosi oboro dịka unu na-ene anya bụ mmụọ aghawa mara na awụnyerọwa aka n'anya n'ịjọ mmanwụ elidoro maọbụ agwa n'otu ọcha ịmụrụ mmadụ ịniliruru ahụ ịniliruru maọbụ agwa anya maọbụrụ ị na-atụzi egwu mmiri ene anya n'anya orimiri orimiri gara ibe mbe batakwa n'azụ orimiri orimiri gara ibe mbe batakwa n'azụ igwu ụwa kiridi marụ de nyerili nsogbu na mụ avangu kiri ụzọ iri marụ na abụrụ ibi ya ụlara mụ avangu ọmakodugwu anyị mara na lụọ ọka igwe mara ma manya ndị mere odogwu mụ avangu ndị ndị obere anyị ji eme na mụ avangu ndị yerere na mkpabagwa ụgbamụ n'otu ọcha marụ akọrọlụ gị akịa edenụ nọ na egwe unu na-anaghị na mmụọ ọbana atalị gị mmanwụ Ụlọ na-ekere ga gị n'anya anya bụ anya karịsịrị ma ọ bụ agụ anyị na-eburu n'otu ọcha o mmadụ ọ na ọ bụ agụ n'anya gị n'otu ọcha hmm. eh, eh. onye ibedegwu egwu ọ bụ agụ ibedegwu eburu gị n'otu ọcha ọ mmadụ ndị agụ n'anya gị n'otu ọcha a na-eji agwa ọnụ onwere o odogwu ma ọ bụ agụ ibiri ugbu na ọ bụ anjavabagburu mmadụ na na-amapagụrụ anya gị n'otu ọcha amalịma na-egwu dịrube ime ike ite ilu dugwu ụmụ ahụba ilile obe ndị na-akpọ mapagụrụ ahụ n'otu ọcha ana ekwu ebere ogbo na mbụ ahụba nkụ ana ekwu ibiri ogbu n'otu ọcha ana ekwu ogburu mmadụ na na mkpabagụ otu ọcha akọ ka m na-akọrọ ka nkọ n'oge gara aga ma uche m iluziri ya ọmụ nọrọnụ ka m sebere gị nya anya ka ngwa gị iwe ji bụrụ iwe batara mma eze echi ime mmụọ bụ oludigo mma eze echi amala m ndị ji bụ ọgwụ wa bụ ndị mma eze echi n'ime mmụọ bụ agụ hmm. amala m ndị ji bụ ọgwụ ọ ndị mma eze echi n'ime mmụọ bụ agụ ọnwa ọgwụ nwa ji ibi ọ onye mma eze echi n'ime mmụọ bụ agụ ala ọnwa ọgwụ kpara mma ọba n'oge gara aga mmadụ etieri anya ọnwa hmm. ọgwụ nwa ji ibi ọ onye mma eze echi n'ime mmụọ bụ agụ anọ ọnwagwụ kpara ịma agba n'oge gara aga mmadụ etieri ya anya ebe omezi ọnwagwụ nwa jiri nwee bụrụ nwoke bụla lele ọ bụrụ onye bụla lele nwele na mma ụwa ndị ọbụla anyị gwele nnaba egwu n'oge gara aga nkwili gị ya nwapị ndị ọbụla anyị ekwego nnaba egwu ụwa ha nkweli gị ya nwapewa lolo ọnwa ka ụwa chiri ya ori ego mụọbagụ mbiguzi ka ntelege mmanwụ anwapị ọnwa gwụnwa chiri olie ego mụọbangụa iwe ndị ọbụla anyị gwara nnakpa na egwu n'oge gara aga ọba bụrụ onye bụla lelewale na mma ụwa ọnya ka o ji bụrụ iwe batara mkpapangwolu digo mgbezi ji ibe mgbeze ji bara ịmaba n'ime mmaba nwara mara ekwe ezebe n'aka na ọdọdụ ka ntelege mmanwụ eh, kwona na na awụnyere maba gwụọ aka na ya ichikantụta ma kpakuo aka ịmakwara hmm. ọmaka ṅụọbọ nwa onye mma ochie dikere mmụ awagụ obere dikezi ozi na mbụ awagụ ameke eburu sọ n'ime mmapa ha ameke ji ọnụ gị ịje mmụ awagụ akpata oyi egbu oge n'ozu ijele hmm. hmm. ji ịmakwara chidogwe kpoke ọkụ na mgbọ ọzala ọjọlụ gị ịjọ mụọba akpata oyi egbuo gị n'ozu na ịjọ gị n'ikwu nwa pọlọ ka ka egbu ụwa gị n'ikwu nwa pọlọ ka ka ụwa ha gị n'ikwu nwa pọlọ ka ka ịmachiri ka ibesala ọgụ na mba gị ike na-eme aka na ịbụ onye ma gbakwuru otu ọcha ndị ọbara anyị ji ga-eme ngala na mụ ma na-eme ọkọkọ mụtara ọkọrọbịa na mgbakwuru otu ọcha a na-ekwe ajọ mmanwụ a na-ekwe ebere onye gbara oburu choko n'oge gara aga mbụrụ ugwu dike n'isi onyiri a na-ekwe mmanụ eme ụmụnne a na-emenya bụ mgbara mụ hawa ma na-eme ọkọkọ mere ọkọrọbịa na mụ mgbakwuru otu ọcha a na-ekwe ebere onye zọrọ ọzọ choo choo mụ hawa mgbụrụwudikenisijijere eh, a na-ekwe n'elu ozi mmụọ pa agụ amarị na nne m lelili aka gị onwe ya arụ unu na-abụ azụ na-ele dị na awa ọnụ ụwa na-ekwe ajọ mmanwụ bịa leka nteleke mmanwụ mm, eh, na-ekwe ajọ mmanwụ na-ekwe ị na-abụ azụ na-ele dị na awa ụwa ahụ na ala ya zo dili onye m igbo nwoke

ịbụ dịka ndị na ndị bịa dị n'odogo mmanwụ ịbụ nwoke maliere mụ awa nkụ ịbụ hmm. nwoke nwere amamihe ụwa awa hmm. atalihe unu ewezi na iwe e ndị ha awa n'atakwa nwa ya ka atara gị mmanwụ obodo dịka ọmarịcha mmanwụ ụmụ awa agụ rụrụ ọzọ ịkwụ ya mabụ ụgwụ mee ọ bụrụ dịka ọ malite mmanwụ ụmụ ọwa agụ ya ọ bụrụ dịka ọ malite mmanwụ ụmụ ọwa agụ ịkwụ ya ndị mmụọ ọwa agụ ndị mmụọ ọwa agụ ndị mmụọ pahawa awọ mmụọ pahawa jogburu onwe onwe onwe na njọ mmarụ a gị ga amakwa n'ata nwayọ ka etele gị mmanwụ emebe ego onye kwatatụkwalụno ya na awụ ya mgbozi na ị na-agbalị mba ndị n'ime mmadụ ahụ gbaziri owe okwu ejọ mmanwụ oboro dịka ọmarịja mmanwụ ma ọ bụ agụ hmm. ka nrapụ kana ibesala ọkụ mba elodere m mgbazi mma iru anyị dị na nwata n'oge gaala Nnọkọta nnọkọtarụbịa bịa ezighị m ozi ati na mma iru anyị na-alọkọ ịgba mgba n'otu ọcha mana mgba ndị nwere ibe n'ibe chalie onye ọra amanwụko ma chalie ebere n'otu ọcha ati na mma iru anyị zụrụ ọkọrọbịa na-alọkọ ịgba mgba mgba bịa bịa n'ime mmụọ abụ ọ bụla ibe chalie onye ọra amanwụko egwu ụdolu m dọba ọma na ọkọjọ mmụọ bụ agụ ọmbandị nwere iwe kwụdo chumenyi bụ ọkwa gbanli n'otu ọcha ọmbandị nwere iwe n'otu ọcha e eh. anabụrụ ma ọba ebe mmiri mesi ichi ọmbandị nwere iwe ịnụlị eh, ya kwụdo gwuo judu nwakọ ebe mmiri mụ ala me kwụdo chiri ọgwa chịbata nwa ajọ kalị obodo onye mụ iru anyị ji ama ngala ụwa ha ọ bụrụ onye mụdọra na-emetụ ego aka otu otu kwuru ọnwa abụọ nna ga na-azụ ha n'abalị dị ka mba nya bụ onye karịsịrị anyị mmadụ a na-akparị ya ụkọ onye nwere ekpe ụwa e. kwani nwoke nwere akụrụba ka nna akọrọ ụka akịa bụ na mgbe iru anya ezugbo ya gbaa mgba kwuru ụdọ ji nwanna na ya mgbosi ogolo ibe mgbe ogolo na-eme nwa abụrụ ọnya ibe ndị nọ niile na-agbaka ka ọ na-abịa ọwa arụ ka na-egbosi ogolo na alụ na-enu otu otu ụdọ ji bụrụ ọrụ na aka zinavụriam anya ka m eketeli gbabụ na lụọ nwa abụ n'ebe ebu n'ọnọrụ n'ọcha ma anyị na-abụrụ ọgbọ na lụọ bịalị ka na-ajụ gị ajụjụ nọrụ nwa ya ka na-ajụ gị ajụjụ egwu iru anya na adịrị gị n'anya ibebe mgbe iru anyị na-alọkwa ịgba mgbe nọrụ n'ọcha anyị na-aga abụrụ ọkwa n'ọgbọ anyị amago na ịbụ onye nwere iwe ma egwu iru anya na adịrị gị n'anya ibụrụ ọjụ ma enyi bụ ọkwa gbalị n'otu ọcha anyị na-abụrụ ogbu ọgbọ moto juma bụ bịa n'ụlọ n'oge gara aga onwela okorobịa ahụ gbalịa na amụ abụ agụ onwela okorobịa ahụ gbalịa na otu ọrụ anyị na na-eme nya bụ ọgba egwu adịrọ gị n'anya ọnya ka m na-agwa nna lụ ebunu n'otu ọcha ka ọ na-ene m anya n'otu ọcha na ọzọ gwakarịsịrị okorobịa ndị mmụọ bụ agụ onye gola anyị na mmụọ bụ ahụ mbụ ma ya bụrụ mmụọ bụ agụ ọzọ gwa bụ onye chụla na mmụọ bụ agụ Mmụọ ọbara ị na-akpalị mgbe arọ na-abụ ololo manya marụ eterụlara anya n'otu ọcha ozegwu ego ga na egoro na ọ dị asịlị onyiri obenyiri zikarịele maọbụ agwa azụ mmadụ egbunye n'aka omelenga ngana. anyị nna ya bụrụ ọgbọ ka ezi ihe ibe egwuru anya na adịrị gị n'anya chidogwu echegbata nwa ajị ọka nri obodo ịmara ya mbụ onye dị ka ọgọnkwọ ma gbata tabalaja onye ọrụ m etiti ọ nọ na-eri anụ mmiri woto otu bụkwolu nwoke nwere akụ na ụba ịnụrụ ya mbụ anyị na-abụrụ ogbu ọgbọ ị mara ọnwa ọbara iji nwa aka izu ọbara mma ewu ọbara iji bụ nwoke nwere akụrụba okwute onye ya akawa na-eme ibe ike otu otu ọ nwoke nwere akụrụba ihe ajụ na egwu ya adịrọ gị n'anya anyị na-agba bụziri ogbu ọgbọ ekwenzu obere te onye mụ ikwu ime iwu ịmakwali ya ọ nwoke nwere akụrụba ụdọgara nọọsụ unu masịrị ya ụdọgara bụrụ nwoke nwere akụrụba ilota gwara ụdaze zọgbara ịmawalịa ajọ mmanwụ ụdaze bụ nwoke nwara akụrụba nze n'ime egwu igwe obodo na-adịghị ọgba n'ụwa ha iru a na-atọrọ ga mụ kiri iwe kpata azịlị izele nze n'ime egwu ụmụnna na-adịra mma n'elu ụwa ịbụ nwoke nwara akụrụba na ụwa ha nzọgwezu dara ajọ mmanwụ ee adegwu mmagwebi akali ka nsi nkozi odegwuru oke ka kwesị egwu ịnọsị ịkwụ ya ejenụ nwa ka sọgba onye mụ dọghara jere ga gwụrụ gboro atọ na ọda mmanwụ jọn dịka ego edugo gị aka n'ụwa ha ị na-elotezikwa anyị bụ mmanwụ ị na-elotezikwa anyị bụ mmanwụ owu. ọtala egwu ya agba mara ewewena iwuwo ọzọgwọ ọma bụ ala ọzọgwọ ọma bụ ala mba na-ewe agwụ na-eche ya ya mmụ ọpa agwụ ijela akara ogwu ogologo na ọdụ ka na-agwa na-ada nwayọ ka na-agwa owu ụdọba ọnụgwụ wakpee na oji ma gaba nwere ụdọba na-eme nka na mmụọpa ha bụ nwoke Na-ebu anya ewu n'oge gara aga mbe igwu zika ndeleke mmanwụ ị na-abụ ihe mere na mmụọ ọwa gụ bang yang ne agayala duguru hina no bang yang ne aliba dab ne ga yang bang no wan ha yo tuat ni iwa der ya ka ka zuro ne kana ina tuat inu go pa ne ga yang ba yo yang iwe jiro gira igwe adịrị acha ncha n'oge nne ya asị n'ụtụtụ na-abanye abụọ mgbọnwụ na ụbụrụ mmụọ pahawa egwu ya atụwa n'aka maka n'oge nne ya asị n'ụtụtụ na-abanye abụọ mkpọ ịma ọdụ ego agụ ịma na-eli onye aka na ọka ọmanwụ bagwago ngwụ n'ezi ọkpa gba mbụ unu ahụ bụziri ogbu ọgba ịmara eli onye aka na ọka hụ mmanwụ bụ azagọngwụ n'ezi ọkpa gba ma wa gbara mgbaba e ma vekwara n'aka hmm. adịbata oke ka zụrụ onye mgbu chirika nene iledu ụgbanwụ ya na ịwụwalịa egwu ya atụwara gị ọ bụ na ị ga-ayụ ya mgbara mmụọ gbanwe yọọ ya mgbara otu ọcha hmm. aliazi nwa mmụọ ọbara iji eke nwe ọrịa ọnụ na-egwula eze mmụọ ahụ ọnụnụ ekwulu eze ewe ọnụnụ ekwulu ụmụ awa anụ ya si bụ nwoke nwere amamihe anụ ya si bụ nwoke nwere amamihe hmm. kere ozi ibe na selezu hmm. na ọma mgbalụ anụ ya si bụ nwoke nwere amamihe kere iwe na selezu na ọma mgbalụ ajụjụ ka na-ajụ gị n'ime ịgba mmanwụ mgbajugwu ozegwu ododo ozegwu ụzọmma ozegwu ododo agababụlawa jamma nwana ozegwu eze na ụtụtụ lụọ ọlụ oyibo ka ala aka n'otu ọcha onye ndị ọbara anyị ji ama ngala mgbapa ha ozegwu ụzọmma mmachi dugwu ozegwu ụzọmma mmachi ndị mmụọ ọba niile rọsịlarụ n'otu ọcha nkawana chalebe mmụọ wangu ụbụrụ ahụ gwana n'eziokwu nụnụ kwalịa adachụwa eh, na mmanwụ adachụwa na eh. hmm. mmanwụ agbalị ebuje na hụ na ụwa ha ọzọgwọ ma bụ ala iwe ka ọma gbata bala aja ọtalie egwu ọtali ndị bi n'otu ọcha owu ogwu gbawarawara ma ọwa ija mmanwụ mụ hawa agụ agbawara mụ hawa ngụ ee ike mgbe egbe mmiri anyị kelere ga ekene amike iwe gụrụ che ndụ ụba ngaba mmanwụ bara hmm. ndụ ụba ngaba mmanwụ ọcha nkọwara egwe na ụmụ hawa onye nwere agụgụ isi ngwụ na na-eme ibe wee wetara m egote nkọwara igwe na mkpọnkwụ mụghara e. ndị nwere akwụkwọ isi ụwa e. kedu onye ndị ọbara anyị na-echere na mmụ ọwa kụzie iwe kedu onye nwere na na mmụ ọwa kụzie ka iwe kedu onye marụ na-echezi onwu nna ochie ma ejike nwa nwene ejike bụ nwoke nwere amamihe bụrụ onye chikwu rọtara rọta bụrụ onye chikwu goziri egozi ugumiwon owahawa nkole ako toa chonolo atalie atali eh. ndị bi n'otu ọcha ejike ka nna gwanya bụ ma onye tọtara na mmụọpa hawa bụ onye chere mmụọpa Chukwu chikwudi ogbebi nwa na ewu ugbebi nwa na ekene ego gị n'elu ụwa ịmago na na-achịka mmụọpa gwụwa chi mmadụ ha rụrụ nga ọrụ n'otu ọcha ọgwa gị mụ ọbara ị na-eji eme ngala nra mụ awa ụrụ n'ọzọ ịkwụ ya hmm. ebe oze mmadụ ibu dị ala n'ụwa ụwa nwa tụrụ aka tụnya ijele ya bụ ibe wuteli m soja naanị bụ ibe wuteli m ewute na na ijele atala egwu ya e mgbangwu ọzọ egwu ọma bụ ala ọbọzọ bọọlụ chibe na-agba akwa ndị na mmụọpa wee bezie m ozi mbịa ngulibe ngulibe si na ọ na-alọkwa ịkpụnye mma ewu n'aka maka na ọ bụ onye nwelibe pọl bụ nwanna alọyi alọyi nwere akụnụba anyị be debe mgbe iru anyị be egwoli egwu ụwa na-ada nwayọọ ka a na-ajụ gị ajụjụ alọyi agaba abụlawa ala ya ozi iwu n'ezi na-eli anya ma na-akọrọla ụka ya akọrọ onye buru igbe na-akwụ ihe ewu onye buru igbe na-ekwu ihe ewu marụ etuku ukwu n'ituku n'ụwa nhawa hmm, hmm. marụ a na n'anya n'azụ ala ya ajọ mmanwụ iwe chikwu kere gị ị na-emere ya anya n'otu ọcha ee amozisi chiba bụ onye karịsịrị ụmụ hawa ahụ alọghị bụ nwoke nwere akụrụba hmm. eh. alọghị ọ bụ na ogbe esiri oge ike iwu ịnụgwalịa ya mmadụ ahụ bakwara anya asụ maba ogome ogome okechi ọjọ ọma mgbọrọ ọma ọjọ ibu ụwa ọzọ gwa ọma bụ ala iwe aka ọma gbata balaja ichekwuru iche dị ka ọgbawaga bịarụ na be ya warawara e marụ he owe na iwo ee ọmamgbulue odogwu bugetara bụ ogwu n'obodo ekweze ụdala ekweze ajọ mmanwụ ọnwalụ ọkọrọbịa aka ya n'elu ụwa ọkọrọbịa nwa deburu m ugwu udugwu nwere onye na-esi ya ngọ hmm. ị anya bụzi ibu ka ibu n'elu ụwa ha ọ bụgo nwa nwaze ege na ego gịnị jọ mmanwụ ọ bụgo ikuku mma oji ma nwere mmarụ a nakọrọlụ gị nye akọrụ ị mawara ọ bụgo ata na ịgara onye mụhaba ya na ọ bụgo ikuku ngwa na owu nne na-amụta amụta ụwa ha ịmara nwanne na nwanne ọ bụgo ata na ịgara onye mma oche ma gawa ọ bụgo ikuku ubu nwanne n'otu ọcha hmm. kene egwu chuma tili eh. iwe chuma mele ibu ka eweni mbebiro raji anja eh. ịmara chuma m na na eme hmm. na iwe chuma eh. mele ma erika mbiro naji anja n'otu ọcha unu ewowo na iwe odogwu ọkọgwọ nwa bụ nọ hmm. ọkọgwụ ajọ mmanwụ anya gba ọsọ ebuka egwu n'ibu na mmụọ ha anya gba ọsọ ọsọ ọgba gịnị a na-eme nwanne n'otu ọcha anya gba ọsọ ebuka ibu ị na-esiri ha nkụ iwe ka ọma bụ bụla hmm, odogwu nwa m igbo nwoke ịmụ hawa mbịazezi ka m bie nya bụ egwu n'ụwa hawa na-achọ m ịba ka ebuka ibu n'ime mụ hawa ịba ka dị na nri dị n'odogwu mmanwụ ijere dịka m na-ekwu okwu ụmụ hawa ịja mmanwụ mgbe egwu sị na ọ bụrụ dị nwoke ya tọga ahụhụ ego ka nwoke ji ahụgo ego ya n'ụwa ha mantoni Echigo eze igwe n'otu mantoni Echigo eze igwe n'otu ọcha antoni nwanne chinube ajị ọka nri obodo mm, mm. antoni nwanne chinube ajị ọka nri obodo ekele ka m na-ekpe onye kelee n'ụwa ekpere ka m na-ekpere gị ire n'ụwa atọ na-echere mmụọ apa ha ikuku nara egbe okpuo unu enweka awa ọma na ụwa awa ọma imere mụọwa ikuku ego gwara ụlọ gị n'ime mkpọpa ha mmadụ eh. agwazi gị okwu ị ga-agbakwa ikuku eburugburu na gị yiri na na na gị bụ onye mara mara eme karịa na ụwa ha imegoro mụọwa ọdejiji ọmaba mmanwụ egwu ọbọrọ dịka ọmanịja mmanwụ ma ọ bụ agụ